thank you anaghị eme eme iwee si na m um, etinye isi enweghị ụfọdụ na-achọ ego mana enweghị ọrụ aka ụfọdụ na-achọ ego mana enweghịdị ihe ha were atụmatụ ha were iji wee kpata ego ihe a na-achọ bụ ego mbute ya mere ụfọdụ n'ime ha na-eji ejupụta na um, ụlọ ebe a na-asị ha bịa mepee aka buru ego na ịbata ha ozigbo ozigbo ego esi n'elu si na anụ wee daa eze ọha ekwuo na ya wee sị achọghị ịgọzi gị kedu akara aka gị kedu atụmatụ ị were kedu ọrụ aka kedu afọ ị na-azụ a e ga-ejisi ka chineke jiri nke a wee gọzie gị ihe anyị na-ekwu na nke taata bụ ọgwụ ego na awele yawa ka e, dibịa eze ọha na-akọwara anyị ọgwụ na anyị ihe dị iche iche mana ugbu a anyị ga-agbapụ ọsọ wee gbapụ ekwentị ka ị wee soro wee tie ebe ọnụ mana tupu nke a na-eme were akara ekwentị dibia eze ọha maka ndị chọrọ ka ya na ya kpaa oge ị ga-akpọ ya bụ anyị sere ọnụ n'okwu ebe a ịkpọgbazie ya ewere ka a ga-esi nyere gị aka ka ma ọ bụ ajụjụ ị chọrọ ịjụ ya ịjụọ ya akara ekwentị ya bụ 08072352991 08072352911 ma ọ bụ 0903866

ya bụ 0902 3111009 ma ọ bụ 0909 771 109 ya bụ 090 109 ka etinye ọnụ n'okwu ka e webe okwu n'ozugbo ozugbo onye na-akpọ na-ekele m. ee nwanne Augustine ndị ka ị mere nwanne ekele m dibịa eze ọha ebe a ise ọga m ekene ekwe yes ee ihe niile ọ na-akọwa ebe a eziokwu ịma mgbe anyị nwe ụmụ anyị anyị bịa anya si na ọtụtụ ọgwụ ego na o ji ofu apata akụ ahụ ya wee kpọ ọgwụ ego chekwa ọrụ ọkụ ụmụrụ ya kwụcha akụkụ saịdị a

ọkwa ha ka onye chi ụlọ ya bịa bịa gbuo mmadụ debe ịbịa ya aka ma ịkpọ ya na ọmụwa ego aghachi mmadụ ogbe ya gaghị anụ mmadụ ogbe ya mma ndụ na nke eh, dibịa eze maara a maara na ịchọ ije ebe ya o mere gị ihe ọ emere gị ọ bịa ite ah, ah. ah, ala asụ ma chiu kwado ya ọ ma ọ dị mma ọ dị mma ọzọ dị ka ibe ya abụọ iwere ezigbo omume ihe a ewere ọgwụ ego karịrị ya maka na ụfọdụ were ọrụ aka were ihe niile a na-ele ịba n'ọba afịa ha ana iwe a na-abasa mba ịma ha nke na-emechi na abụrụ abịaji ọchịcha ihe a ndị Gana na-eme ọ bụ eweta pichin na-emechi ya wee na igbe ekwughe ya chụ na ke dọla ke naira ọ na-ada ogbe na be onye na-akpọ ekene gị biko gwa ya afa gị na-ebe isi abụọ daalụ isi baba otu ndị ka ị baba otu hmm. hmm. bam onye omenala

wee pụtazie fast ihe si n'ugbu nwa bụ oge gboo tupu mmadụ eme mmadụ ihe ọ na-asị ihe onye ahụ jikwa ọfọ ịmana oge ụdada ka ya azụ bidokoro anyị ọdụ ihe ndị ezi ọdịnala na-eme akwa ndị eze ọdịnala kwesịrị ịkwalite ihe a ma igwe na ndị igwe chọọ igwe um, onye ụka na nsogbu adịghị baba otu baba otu onye baba otu ịkara aka gaa n'iru ya gazie ọ dị mma baba otu nkwụ ọcha ahụ kwa nkwụ ọcha ahụ ọkwa ọ ka dị ọ dị mma kedu maka nkwụ kedu baba otu baba otu kedu maka nkwụ ọcha ngwo aga m abịa aga m abịa nsogbu adị mụ na ndị nke m ga-abịa anyị ga-abịa anyị ga-abịa nsogbu adị baba otu gaa udo dịrị gị nsogbu adịrọ daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ ngwanụ daalụ bam ọ dị ma chineke gozie ego daalụ daalụ daalụ

adọrọ mma mere ọ bụrụ isi atụrụ mechie ndị mmadụ tụrụ n'ikpe enwere ike na anụ daalụ daalụ ya gazie baba otu ka ndị ọzọ wee tinye ọnụ daalụ ka ndị ọzọ tinye daalụ ọ dị mma ụfọdụ ihe ọ na-eji ewute bụ mmadụ kpọrọ um, Hmm? eze ọdịnala eze na n'ala Igbo achọọ itinye echichi ihe ị ga-afụ n'iru ya ọ ga-eje kpara n'aka makwuru ya ụbọchị a ga-echi ya echichi oje makwute baịbụl nke kachasị baịbụl ka m na-ekwu iji e gosi ndị mmadụ ka ekwenezie uru na onye ha bụ eze ọdịnala ihe e eji echi eji ọdịnala bụ naka mkpa ọ bụ naka ọfọ eweta ọfọ ewere chie eze chọrọ ichi mara echichi eji ejido onye na-eme maka na onye ọbụla ji ọfọ eziokwu aga maka na ọfọ ọfọ bụ ime onye jishu ọkụ ọgba ọnụ ka ọwụ ọgba ọnụ na biko gwa ya afọ gị na-ebe isi akpọ izuchukwu gaa n'iru omenala makwa mma omenala atụmatụkọsi n'ọlụ na nna anyị adobela anyị dobela anyị n'ezi anyị ga-esi wee na-aga wee na-adị mana a bịaziri kịta azị kịta azụ ji edufi anyị ka ha na-edufi anyị ejifechezi anyị anyị tụgharịzi emekwutezi ha ọbụlụzi ọgụ na mgba iseri kọrektzi gị ihe ahụ ite kaadị mere na mba. ọ dị mma izuchukwu daalụ daalụ anyị e, ụdị ndị dị otu a bụ ndị alụ maka na ewekwa ndị okenye na-eme alụ e, ha ezuo na omenala si na ọ omenala ka ha na-eme mana ọ alụ ka ha na-eme ụdị ndị dị otu a anyị na-akatọ ha ụdị a Chineke ga-achụ ha chụpụ ha n'ala Igbo daalụ daalụ Izichukwu daalụ ọ dị mma ka e nwekwara onye eh, nke ọzọ onye chọrọ ịkpọ 09023111009 maọbụ 09097711009 bụ akara ekwentị nwere ike iji wee tụọ ọnụ ebe a ka anyị na-ekwu mbụ awele ka ị ga-esi wee nweta awele ihe a na-agara gị nke ọma na ọ bụghị ije kwafu ọbara mmadụ na-akpọfucha ọbara si na ha na-agwọ ọgwụ ego onye na-akpọ

onye njizi na-ebe ibe amaghị ihe nnọọ ndị na-amaghị ihe na-ekwute n'ụdị ihe a maka na onwe wepụtara ego ahụ ọ na-achọ ọbara ọbara na-achọ mmemme iji gosi na ego ọgwụ ọ gịnị maka ndị mmadụ ga na-eji aghọrị mmadụ itinye onye na-agwa m nye bụ ọgwụ ego akịtị akịtị dị na-abịa

daalụ daalụ ịma na eze ọha na-ekele ewere ndị na-eneba ha ya ndị sensọs bọọd ndị sensọs bọọd bụ ndị kwesịrị ịda na-enebe ya mana oge ị ga-afụ ebe ha na-enebegara ya bụ oge ha bịara mee ọ bụrụ ihe ewetu ka ha si chọta ikwute eziokwu gbasara ihe na-eme na Naịjirịa na mpụ na aghụghọ dị na Naịjirịa ha were ya gaa ebe a efụzie asịzie ha ahụ bụzie ebe mpụ mana achọghị ka ha si egbuzi omenala ndị mmadụ ha naghị ekwu maka nke a ụfọdụ ụmụaka toro kịta na-amadị ọkwa akụkọ ha nụrụ asịrị ha nụrụ ha eje dekọta ihe na-achịkọta ndị mmadụ a na egbugo ezerezi e, asị na a na-akọ nsị ịnaha na obodo ee ha ga ego e, ịnwụọ e, ikene mmadụ ịnwụọ ọkpanyere gị ihe ndị mmadụ esi ebe a na-amụta ji ihe ọkwa alụ ọbụrụkwa omenala asị na ndị omenala ijee na omenala na nwaanyị kara nka ihe ga ego n'obodo ị nwụọ ihe a ka a na-eme n'ejije ndị kwesịrị ịfụ ha na-enyocha ihe agaghị ịfụ ha mana ọ bụrụ na ewe ka esi metụta omenala ndị bịara abịa sị ya mba anyị mana nke a anyị ga-ewepụ ya ọ nke a gbere metụtara ndị ọcha e onye na-akpọ ekele m gị adị mma 09023111009 ma 09097711109 0909771 onye na-akpọ ekele gị gwa ya afa gị ị mere eke aja anyị were nna Hey! Akachukwu dị adarụ na ụmụnne m. Hey. na-akpọ? Ekene ọma, na-akpọ. daalụ. Na nke m eziokwu ka m chọrọ ịgwa na mgbede a. Ana m ekene gịnwa na ekene eze a ndị na-eme ka a na-ama na omenala dị. Mana ihe nchọ ka unu mmanụ abịa na nke bụ eziokwu ma ọgwụ ego dị ihe njikwa ọgwụ ego dị bụ mgbe ọ na ị ga-agwa ọgwụ ka atụ achọ nke kara na nke ndị ọzọ na-aga anchatụ na ọgwụ ego hmm. kama ihe ji nke maji ịkọ imegide ikwu megide nke abụọ na ekpere na na-ekpekwu ya ma na ekpere mmadụ na-ekpekwu ekpere ka afọ ya na-aga na ekpere hmm. so ya mere m ha ya ma e, e, eze ọha ikpe na nke ahụ bet na ụmụ ọgwụ ego ọ dị ihe anyị na-ekwu ọkịja ọkịja ọkịja ka m ka anyị doo gị anya ihe anyị na-ekwu ụbụ onye igbu mmadụ mmadụ igbu mmadụ gwa ọgwụ ego ikwere na ọ dị ka m gị na ekwensu nwere ike ịgwa gị ife ọ chọrọ ka ị merie na ekwensu nwere ike ife ọ chọrọ ka e ị merie ya nwa achọghị ife na ọ ma igbu mmadụ ahụ bụrụ na mmadụ na-amụ ego mana ekwe nziara ka e ọbara ka e nwee ike inyere ego ahụ maka na ọnya nwa bụ onye isi na ego ịfụrụ e ego ịfụrụ e mgbọrọgwụ ekwensu ekwensu ka mara maka ego ahụ ego ahụ na abụ na azụ karịa jizọs ka anyị kọwatụrụ unu ewe ụnọ akụ ewe ụnọ akụ na naijiria e central bank ka a na-akpọ ha ee eh, ihe ọbụla gbasara ego ka esi ewepụta ego a ka a ga-esi na-eji ego azụgasị afịa ma ọ bụ ka akwụ ego ga-esi wee na-aga ha na-afụ maka ego anyị ewe ego a na-ebupụtagasị na ama ka esi eme ya ihe anyị na-ajụ ụbụ isi na ndị agha na-eme ụdị ihe dị otu a kedu ebe ha ga-esi je bute a ga-eje na Central Bank bute ego na-azụ ahụ E, ka mba ha na-agba ka ha na-achịkọ ha na mmụọ ha ya na-ajụ achịkọ afịa mmadụ ego mmadụ na-agbata na mbọ na mmụọ n'ebe a na-azụ afịa enwe m ha onye adịghị ike na-ekpere a na-achịkọ ọsị mba ọ ha na-eme eme daalụ ọkịja daalụ ọkịja igbo m m jụọ ya. ịkanọkwe ihe anyị na-ekwu bụ dịka ịsịgụ na mmadụ ịgwọ ọgwụ dosi n'ụlọ ọgwụ a na-amụ ego dịka na-amụ n'ụlọ ahụ ọ bụghị na ịsịwụ na mmadụ anaghị agwọ ọgwụ ma ike ịga kpọrọ kọstọma ihe na-akpọ bụ kọstọma ka ọ ya akpọ kọstọma ga-ewetara ya ego ihe anyị na-ekwu okwu bụ na nne m hụ ka mmadụ ga-ejikwa nwa ọgwụ dose n'ụlọ ọ na-amụrụ onye ahụ ego igbudu mmadụ jekwapụ ọbara nwata dose onye ahụ ọ na-amụrụ ego n'ụlọ ebere ntị bere akwụkwọ ọrụ bere ile bere ebe ihe bụ nwere ka a na-awere ụmụ ọgbọ nke ọ na-ekwu laịn bụ nnọdụ ike ga a na-akpọ nke ahụ biko gwa ya afa gị biko akpọ m Chukwuemeka Chukwuemeka gaa n'iru ebe ka ị si akpọ esi n'Enugwu hmm. mm-hmm. na-achị ọrụ na ụmụ m n'omenala taa n'ọrụ na ọdụ ka mụnwa na ndị omenala ndị omenala e ndị nke ha na mm-hmm. ọ eziokwu ị na-ekwu eziokwu bụ onye omenala ike nụ ya bụ ezigbo ego ka ọ na-achọ ọchịrị akwụkwọ ọchịrị akwụkwọ ndị india chijujue na be ya na ebe agwọ na-agba n'elu maka difọọ na onwe mgbe nkatị mbụ na na nke 20 naira 100 naira odire toro na

mụwa ekwetela ọgwụ ego dịrị ka dịkwara na atink na mụwa aka nkwe ji abụọ gị onye ta afọ na-agwụ onwe ha na ịta ndụ mana daalụ nwanne daalụ ịma ịta ihe anyị na-ekwu bụ a na-ekwu ya dịka ọ dị mfe mana oge mmadụ ga-abịasị gị ijide nwa mmadụ mmadụ ibe gị asị gị ka ije ihe anyị na-achọ maka na enwego ndị Eh, ndị ejigoro egwu ndị a na-eje n'ihe mmụọ asị gị na mmụọ na-eme nke ọzọ na ekwensu na-eme nke na enweghị ihe nke ọzọ nke ọzọ ihe anyị na-ekwu bụ ozu nwụrụ anwụ egbugoro egbu ebee ka ọ ga-esi jọ ije nwata ịka aka o nwere ike ọ bụrụ nwata ha bụ ụbịam ndị be enwe agụụ na-echi ya ọna n'ụbọchị ahụ eji ejide ya esizie na ọnwụ nwata a ga-eje wetara gị ebe ka ọ ga-esi bute ego ihe wụgoro anwụ asị gị ga-eje bute nta bute ntị bepụ nke a bepụ ndị mmadụ ọ makwa ihe ego ihe na-eme ndị mmadụ o mechazị asị na ndị omenala na-eme ngwa ngwa ịrụghị anyị na-ekwu ọwa ihe anyị na-ekwu na ọ bụrụ na ụdị ihe dị otu ahụ dụ ọkụ ma na bankị bankị ọtụ bankị anụnwa ekwesịrị dịka ihe ha yere ebufute ego na bankị onye bụrụ ego nke ebe azụ ya ọgwụ ego dee ebe obe ebe mmụọ ahụ wetere ego ahụ eji bufutugbo ego ahụ butere ọnya ka anyị ji si na ego niile a na-ebupụta na-eme na naijiria ndị central bank ịkpa ha aka agwaghị ego na ebubutere na nke a bụ nke dị ọ karịba ị mara na sọsọ ndị nwere ike ije biya adịgboroja ịchọ akwụkwọ biya adịgboroja ejidekwana gị ị nke a abụghị mmụọ ego nke a abụghị mmadụ ịnọgide osi na ihe m na-ekwu ana onye ahụ sụ na gwụba gwụ ọgwụ ego na ya gwụrụ ọgwụ ego ihe na-agara ya aga ifukwa onye ahụ nwe chi ebe ọ na-ere ahịa ọ na-agbakwa mbọ mhm. ifukwa onye ahụ nọ mmiri na-ezo ọ na-apụta mhm, anwụ na-eti ọ na-apụta ebe ịkwụ na-achọ kọstọma ka ọ na-achọ kọstọma nwanne anyị nwoke ekwugo ya sị na ume umengụ ụfọdụ nwere ume umengụ ọ bụrụ ị na-arụsi ọrụ ike were ihe ị na-alụ iwe ndidi obere ego ị na-azụ ego a na-azụ ego azụ enwere ndị zugoro ego nke ha ọ gaghị na-agba na-eme e, ọfọ ogori ka ha na-agbasi mgbe ike ha na-erizi ego emesi ha ah, ya anọdụ ka ọ gwọrọ ọgwụ ego e bụrụ ga-eme ego na-eri ego ya esi na ọ ọgwụ ego mana enwere ndị ti egoro mgbọrọgwụ kwụ ego ego kwa ụbọchị ka ka ebe ọ bụla ọ nọ ma ọ nọ ya ma ọ nọ ya ego na-amụrụ ya maka na ọ bụ ọlụsi ọlụ ike tinye n'ebe ka anyị were okwu onye na-akpọ biko nwanne gwa m afa gị na ebe isi akpọ ah, mkpakara mkpakara ga-ama ọzọ mana ọzọ ga-ana <laughs> ebee ka mkpakara si akpọ anyị e, mkpakara nwanne ndị ka ime gaa n'iru e, na na ụfọdụ bụ wayo nwebeghị nke ezigbo ya maka na ọ gwụrụ obodo a na akpa amụrị hmm. o nwere ha na-eme nọ nke na-echukwu hmm. o nwere nwanne nwoke mere isi mgbaka so ma ebe ọ na skuul ebe ọ na-aga so eburu ya wee bata somebody si a jebe ebe ahụ wee ebe ndị a wee ka 500,000 na na amụrị amụrị ọ bụrụ ebe dị anya ka na amụrị ebe a na-agba ebe na nke na-echukwu mm-hmm. so ha 500 ya gịnị ka eji ego eme ha ga-eji wee gwọta my brother emechakwa ha persuade snow wetekwuoro ha the balance money wetekwuoro ha the balance of the money ị ma na ihe niile a bụ wayo the man a na-akpọ ya emeka o wee mere ebe a na-etrek nne m sị m dat na m nwa nwa ji ebe ahụ bịa gbaa ya ya ahụ egen mmadụ na ebugo n'ime ọhịa nsị na otu aka dat my 500,000 naira ji wee na n'aka fa na so ihe omenala ihe a bụ ka a na-edisivu ndị mmadụ onwere ihe dị n'ime na na wee na-ekwu onye na-eji amụrị na na-eji emedi ihe ọbụla na ndị amụrị bụ ndị oshi ndị wayo onye ọbụla na-eji ebe aha ma ọkwa jọs eze kwere onwe ya ezere maka na obodo obodo abụrụ ọnụ ọ dị mma mba e, e, mm, mm, mm, mba ọ bụrụ e, eziokwu na ofu mkpụsa aka mmanụ ọ dịka o metụrụ ọra mana ị gaghị ekwu na ndị mba ndị amụrị bụ ewere ndị ezigbo mmadụ nọ na amụrị ịkpọrọ fọ ya afa nọọ ya na gị na ya mere ihe a enwezi ka o so gbasazị ndị amịrị ndị ọzọ ewe ndị nọ n'amịrị na-amaghị ihe anyị na-akọ mhm. na amadụ na ụdị ihe a dị so biko achịkọtana obodo obodo ọnụ ndị amịrị abụrụkwa ihe anyị na-ekwu ewere ndị ezigbo mmadụ nọ n'amịrị na-agbasikwa mbọ ike kama na-akwụba aka ha ọtọ kama ụdị ihe dị otu a gịwa na-eje ike nkwụcha ọ bụrụ eziokwu na mmadụ na ọ na mkpa a na-agwa ha ife ị na-eme tupu ị gaa nyocha enyocha anyị na-anọ ebe a na-asị gị na ọ bụrụ na mmadụ niile na-ekwu omenala bụ eziokwu na ndị ajọ mmadụ mebegoro alụ wee si gị n'ọwa omenala maka na ụfọdụ ekwego na na ndị omenala na-ekwu eziokwu mere na nke ọbụla onye ọbụla ugbu a ụfọdụ mana ụfọdụ hapụziri na-agwakọta ọ bụrụ na nke omenala adịghị ha kpọọ onwe ha onye amụma ọ bụrụ na ha hapụbụ dibia ọ dịzị ka ọ dịzị ka ndị amụma akazi ha kpọgbụ onwe ha ndị ugbu a ndị omenala na ụfọdụ ndị omenala apụtago na-emesi omenala na-eme ọfụma ụfọdụ awụchikwa na omenala na-emetọkwa ndị omenala mana ndị omenala tupu ị ga omenala ọ sị gị si onye ahụ jikwa ọfọ ọ bụrụ na onye ahụ asị gị na ya ji ọfọ ma si ya ga ọrụ gị ọfọ ihe ọbụla ya mere gị ọ bụrụ na ya megidere gị ya sụta ya sụta ezinụlọ ya ị ma na onye ahụ ewekọ e onye ahụ dị onye na-akpọ onye na-akpọ ekene gị biko gwa ya afa gị na ebe isi akpọ Demian Eshim Sukakọ. Daniel Demian. Ok, biko ihe anyị m chọrọ ikwu maka onye akwụchara okwu na hmm. ihe onye a na-akọwa n'ezi amaka ga-esi mee lebe ndị amụrụ ya ihe onye emego m ụtọ jisike ezeọha daalụ onye isi daalụ ụdị ihe dị otu a mee anyị ma na obodo dị iche iche were ndị eze ọdịnala ebe a a na-atụzi ụdị ife dị otu a mee gị eji na iwe ma ọ bụ jiri ihe ọzọ jee chọọ ndị eze ọdịnala ebe a je mara ndị ị ga-akọsịrị ee ha mara ụzọ a ga-eji wee soo ya hmm? ma biko onye ọbụla na-eme ajọ ihe jiri afọ omenala n'ebe ajọ ihe chegharịa ọ dịghịkwa njọ ọ dịghịkwa ka a na-akpọ mmadụ na-akpọ ha afọ ọjọọ onye na-akpọ chinedu gaa n'ihu ọ ehm, nwere chọrọ ịjụ onye m anụ. oke onye chọrọ ịnweta onye chọrọ ịnweta kwesịrị akpakpọ nọmba nọmba ịrụtụgara ehm, ka ijụọ moto na-aga n'ala akwụsịghị n'oye n'ala isi ndị baịka evuyo na nke ezi ọha na mbulubu n'oye n'ala isi ndị na nke ezi ọha na mbulubu

kedu oge e ji afụ gị na ka esi afụ gị na ndụmọdụ ị ga-enye ndị mmadụ ka anyị na-apịacha ọkachasị ugbu a ana ndị mmadụ ee eh, na-abanyezi n'aka ndị ọjọọ si na ha na-eme omenala ewee na-eme akọtọzi afọ unu ee eh, afọ na-agwụ kwarapụ kwarapụ ụfọdụ ga-apụta butebe ihe niile na enweghị ha na-enweghị ike ịgwọ ma ọ bụ nweghị ihe ike ịlụ na onye ọbụla achọ ma ha ebunye ya ego ihe ndụmọdụ gị na ka anyị na-apịachi ana m ekene nwoke ekene nwaanyị ekene gara anyị ntị taa asị m ndụ anyị arụ ka echi nakwa na-agwụ agwụ ihe m na-agwa ndị otu anyị bụ ndị ji omenala wee na-atụrụ ndị mmadụ ego bụ ha kwesịrị na ọdụghọ mma maka na ihe a ga-abụrụ mmadụ mee egwu ọ gaghị gaghị ala ka eme na onye ọzọ kọsasịrị mma iji e ike iyi mmadụ bụ ụzọ igodo onwe oke ma gị odoro okoto ga-esi odogo na so ana m asị ndị bụ ndị na-eje n'ebe ndị omenala ịbatago n'ebe omenala ị ga-ama ka omenala ka na-eme ka ọ bụrụ ọma nọ na eziokwu na afụfụ na nta hmm. abụ m onye mbụrụ bụ obu ego abụ onye onye nkanụ n'Enugwu steeti ọ bụrụ ka ndị si na Enugu na-abịa ma ọ bụ ebe mmadụ si na be otegara ike ọjọọ moto na-aga n'ala akwụsị ya na n'ala ọchị ndị baik evuje na be ọha na mbulubu ọ bụrụ na ndị si ndị isi Imo steeti na otu ji na-abịa ekwụsị na afọ kọna ha banye moto n'ala ebekọ na galik moto mbulubu dụkwa na galik so rutere si na ala si na-eje nke ezu ọha ma na mbulubu si na-eche nke ezu ọha ya bufụta na be akara ekwentị ga-eji ya na ijebe bụ 080 ihe m na-agwa nwoke na-agwa nwaanyị bụ na ka ha hapụ na were anyị bụ ndị ọgbọ ha na ọgbọ ha na-ebinite na ọgwụ ego adọghọ nke bụ mmadụ ịpụta tukwuru na emeghiwe ego a na-abịa ọ dọghọkwa na ihe dị obodo ka ọ bụla emume mmadụ na-eme agwọrụ gị ihe a ga-abụrụ kọstọma na-abịa chụọ na-ekwu ọ bụ ihe dị n'ụwa ọgwụ ego adọghọkwa nke bụ na iyi etu nkụkọ nkịta na-emeghiwe ga na-eme ego a na-abịa maka ịdị na-eje egbu ndị mmadụ bụ ndị kaadị ọcha bụ ụmụazị onye si bute mmadụ ka e wee gwọrọ ya ọgwụ sị ka m na-asị onye si gwubute mmadụ ka gwụwere gwọrọ ya ọgwụ sị ya si na nke ọ mụtara mụtara esiwu mhm. ka ịkwa ya ụgwọ na mhm. ọbaba na ibu mmadụ dị mma ise ya esi na nke ọ mụtara ahọrọ esigo ha esi na nwa nke elu sigo ka igolu nwa nke ma ọ bụ ibutere nwa nke enye owere were dị ọgwụ na ọ na mgbe ego ka ọ mụazala ego na-agwọ ọgwụ ego ọgwụ nwa ya ya ka mekwa ego biko zekwara ndị na-eme awansị ịga ebe a sị gị bute ego yocha eyocha ọ bụrụ eziokwu na mmadụ nọ na mkpa na nwa anwa ya kọchara ya ka ọ ga-esi na onye a ga-agbakeme nke ọzọ biko die ya ọ karịa ijee n'ebe ama ama ndị debere afọ ha ma ihe a na-alụ biko dododo ee ọkwa n'iso na-eme ihe ọjọọ biko chegharịa mana ịgwa gị eziokwu ebe ajọ mmadụ dị ka ajọ egwukwara ajọ ezigbo mmadụ Eh, obodo niile enweghị ebe ezigbo mma na-adịghị enweghịkwana ebe ajọ mma na-adị nọọ chineke chụpụrụ anyị ndị ọjọọ akara ekwentị ịzụ ha 08072352991 maọbụ 09038676718 ị nwekwara ike iwe dibịa ịzụ ha na 08181895359 maọbụ 08029567274 080 07063637294 jekiri ihe niile nke anyị na-eme na YouTube ire ebe anyị sọbskraịbụ wee sonye n'ihe anyị na-eme ọ ga-adịrị ndị Igbo niile mama cheta kwado na omenala okwere na omenala kwụsị ike ma ife aha a ga-eme gị ọ gị emekwana ya onye ọzọ ekelela m gị eh, Chibueze Tobechukwu Tobel ọ ga-adịrị gị mma otu isi eburu ohe niile ụwa na-afọ anyị ndị niile na-ekiri anyị nọmba ụwa dum ọ ga-adịrị niile ma na ka anyị kwado na omenala anyị na omenala anyị amaka ya mere anyị ji asị onye mara ihe dị mma ya mee ya ịmara ihe ga-ewute mmadụ ibe gị emekwana ya onye ahụ abụ m chizi Ani nwanne m nwoke Lawrence Ogbuisi duru anyị ka anyị gabazie